ndị Rom isi nke iteghete ana m ekwu eziokwu n'ime Kraịst ekwughị m okwu ụgha akọ na uche m na-esokwa mgbaàmà n'ime mmụọ nsọ na ewere m oke ihe ngwụta na ihe mgbu na-adịghị agwụ n'obi m n'ihi na ana m ekpere ekpere ka mụ onwe m bụrụ anatema pụọ n'ebe Kraịst nọ n'ihi ụmụnne m ndị ikwu m dịka anụ arụsị dị ebe ha bụ ndị Izrel ndị nwe ido ka nwa nwoke ahụ na ebube ahụ na ọgbụgba ndụ niile na inye iwu ahụ na ikpe ekpere ahụ n'ụlọ okwu Chineke na nkwa niile ndị nwe nna anyị ha ndị Kraịst anyị sikwa n'etiti ha pụta ka anụ arụsị dị onye bụ onye isi ihe niile bụkwa Chineke nke a gọziworo ruo mgbe niile ebighị ebi amen ma ọ bụghị dịka a ga-asị na okwu Chineke adawo n'ala n'ihi na ndị si n'Izrel pụta ọ bụghị ndị ahụ niile bụ Izrel ọ bụghịkwa ha niile bụ ụmụ n'ihi na ha bụ mkpụrụ Ebraham kama n'ime Isak ka a ga-akpọ mkpụrụ gị aha nke ahụ bụ ụmụ nke anụ arụ ya ọ bụghị ndị a bụ ụmụ Chineke kama ụmụ nke nkwa ahụ ka a na-agụ na mkpụrụ n'ihi na nke a bụ okwu nke nkwa dịka oge a si dị m ga-abịa Stella ga-enwekwa nwa nwoke ma ọ bụghị naanị nke a kama Rebeka kwa mgbe ọ tụsịrị ime site n'otu onye bụ Isak nna anyị n'ihi na mgbe a ka amụghị ụmụ ahụ mgbe ha aka meghịkwa ihe ọbụla ma ọ bụ ezi ihe ma ọ bụ ihe na-adịghị mma ka ihe Chineke zubere dịka nrọpụta si dị wee dịgide o siteghị n'ọlụ kama o sitere n'onye na-akpọ asịrị ya nke okenye ga-efe nke nta dịka edeworo ya n'akwụkwọ nsọ sị Jekọb ka m hụrụ n'anya ma Ịsọ ka m kpọrọ asị gịnị ka anyị ga-ekwukwa ọ ga-abụ na ajọ omume dị n'ebe Chineke nọ Chineke kwela n'ihi na ọ sị Mozis m ga-emere onye ọbụla ebere bụ onye m ga-emere ebere m ga-enwekwa obi ebere na-arụ onye ọbụla bụ onye m ga-enwe obi ebere na-arụ ya ya mere otu a ọ bụghị nke onye na-achọ ọ bụghịkwa nke onye na-agba ọsọ kama ọ bụ nke onye ahụ nke na-eme ebere bụ Chineke n'ihi na ihe edeworo n'akwụkwọ nsọ na-asị Fero ọ bụ n'ihi otu ihe a ka m mere ka ibilie, ka m wee gosi ike m n'ime gị ka e wee kwusakwa aha m n'ụwa niile ya mere otu a ọ bụ onye ọ na-achọ ka ọ na-emere ebere ọ bụkwa onye ọ na-achọ ka ọ na-eme ka ọ nwee obi etiri ya mere ị ga-asị m gịnị mere ọ nọ na-ata ụta n'ihi na ọ bụ onye na-eguzogide ihe o zubere ajụjụ karịrị ịjụ gị mmadụ bụ gị onwe gị bụ onye nke na-aza Chineke okwu imegide ya ọ ga-abụ na ihe a kpụworo ga-asị onye kpụrụ ya gịnị mere ị kpụrụ m otu a ma ọ bụ ọkpụ ite o nweghị ike n'ebe ụrọ dị site n'otu ọkpụkpụ ụrọ ahụ o doziri mee nke a ka ọ bụrụ ihe ga-anara nsọpụrụ meekwa nke ọzọ ka ọ bụrụ ihe a ga-eme ihere gịnịkwa ma ọ bụrụ na Chineke ọ bụ ezie na ọ na-achọ igosi iwe ya na ime ka amara ike ya ma o were ogologo ntachi obi rinne nagide ihe iwe edoziworo ka a baa n'ịla n'iyi ka o wee meekwa ka amara akụ nke ebube ya na-arụ ihe dịịrị ebere nke o buru ụzọ dozie ka ha baa n'ebube bụ anya onwe anyị ndị ọ kpọkwara ọ bụghị site na naanị ndị Juu kama sitekwa na ndị mba ọzọ dịka ọ na-ekwukwa n'akwụkwọ Hosea sị m ga-akpọ ndị ahụ ndị m nke na-abụghị ndị m m ga-akpọkwa nwaanyị ahụ onye ahụrụ n'anya nke a na-ahụghị n'anya ọ ga-erukwa na n'ebe ahụ nke a sịrị ha ọ bụghị ndị m ka unu bụ n'ebe ahụ ka a ga-akpọ ha ụmụ ndị ikom nke Chineke dị ndụ ma aịzaya na-eti mkpu banyere izrel sị ọ bụrụ na ọnụ ọgụgụ ụmụ izrel dị ka aja nke oke osimiri ọ bụ nke fọdụrụ ka a ga-azọpụta n'ihi na onye nwanyị ga-eme ihe o kwuru n'elu ụwa na-emezu ya na-emekwa ya ka o bie ọzọ dịka aịzaya buru ụzọ kwue ọ bụrụ na onye nwe usuu niile nke ndị agha arapụghị ya otu mkpụrụ anyị ga-adịwori ka sọdọm a ga-emewori anyị ka ihe Gomora. gịnị ka anyị ga-ekwukwa na ndị mba ọzọ ọ bụ ezie na ha agbasoghị ezi omume ma ha ruru ezi omume ma ọ bụ ezi omume ahụ nke si n'okwukwe pụta ma isrel ọ bụ ezie na ha na-agbaso iwu ezi omume ma ha ekwudoghị iwu ahụ n'ihi gịnị n'ihi na ya esiteghị n'okwukwe chọọ ya kama dịka a ga-asị na ha sitere n'ọrụ chọọ ya ha sụrụ ngọngọ na nkume nke ịsụ ngọngọ ha dịka edeworo ya n'akwụkwọ nsọ sị lee ana m atọgbọ n'ime zayọn nkume nke ịsụ ngọngọ na oke nkume nke ịma n'ọnya onye kwekwara na ya agaghị eme ka ihere mee ya n'iru